Ọlụ ndị ozi isi nke iri abụọ na abụọ ụmụnne m na ndị bụ nna m nụrụnụ ngọpụ m n'ebe unu nọ ugbu a mgbe ha nụrụ na ọ na-agwa ha okwu n'asụsụ Hibru ha wee kpuchie ọnụ ha karị o wee sị mụ onwe m bụ onye Juu nke a mụrụ na Tasọs nke Silisia ma azụpụtara m n'obodo a n'ụkwụ Gamaliel eziwo m onwe m ihe dịka anyị e si edebezi iwu nke nna anyị ha obi m na-anụ ọkụ nye Chineke dịka unu onwe unu niile dị taa esogbukwara m ụzọ a ruo ọnwụ na-eke ma ndị ikom ma ndị inyom agbụ na-ararakwa ha nye n'ụlọ mkpọrọ dị iche iche dịka onye isi nchụàja na-agbakwara m ama ya na mgbakọ ndị okenye niile ndị m natakwara akwụkwọ ozi n'aka ha inye ụmụnna anyị m wee gaa damaskọs ịdọkpụtakwa ndị nọ n'ebe ahụ na-agbụ bịa na jerusalem ka e wee mee ka ha hụ ahụhụ mmehie o wee rue mgbe m na-aga na-abịarukwa damaskọs nso n'oge dịka etiti ehihie na mberede oke ihe si n'eluigwe gburu amama amụma gburugburu m wee daa n'ala n'otu olu ka ọ na-asị m sọl sọl gịnị mere ị na-esogbu m mụ m wee zaa sị ị bụ onye onye nwe anyị ọ wee sị m mụ m bụ jizọs onye nazaret onye gị onwe gị na-esogbu ma ndị mụ na ha nọ kiriri ihe ahụ n'ezie ma ha anụghị olu onye ahụ na-agwa m okwu m wee sị gịnị ka m ga-eme onye nwe anyị onye nwe anyị wee sị m bilie gaa baa na damaskọs n'ebe ahụ ka a ga-agwakwa gị okwu banyere ihe niile nke ya kawụrụ gị ka ị mee mgbe m na-ahụghị ụzọ site n'ebube ihe ahụ ndị mụ na ha nọ wee jide m n'aka duru m wee baa na Damaskọs otu onye bụ Ananias nwoke nke na-atụ egwu Chineke dịka iwu anyị si dị onye ndị Juu niile bi n'ebe ahụ gbara ezi ama o wee bịakwute m guzo n'akụkụ m sị m Sọl nwanna m ka emee ka ịhụ ụzọ n'otu oge awa ahụ ewee mee ka mụ onwe m hụ ụzọ wee lee ya anya ọ wee sị Chineke nke nna anyị arụpụtara gị ịmara ihe ọ na-achọ na ịhụ onye ezi omume ahụ na ịnụ olu si n'ọnụ ya pụta n'ihi na ị ga-abụrụ ya onye ama n'ebe mmadụ niile nọ nke ihe niile ị hụrụ nụkwa ugbu a gwa gịnị mere ị na-ala azụ bilie ka eme gị baptizim sachapụkwa mmehie gị niile na-akpọpụ aha ya wee rue mgbe m na Jerusalem mgbe m na ekpekọ ekpere n'ụlọ okwu Chineke na ihe dị ka inyo bịara m n'anya wee hụ ya ka ọ na-asị m mee ngwa si na Jerusalem pụọ ọsọ ọsọ n'ihi na ha agaghị anara ama banyere m n'aka gị mụ onwe m wee sị onye nwe anyị onwe ha maara na mụ onwe m na-atụba ndị kwere na gị n'ụlọ mkpọrọ na-etikwa ha ihe n'ụlọ nzukọ niile n'otu n'otu mgbe a na-awụsị ọbara Steven onye ama gị mụ onwe m guzokwara nso o wee dị m ezi mma ana m edebekwa uwe nke ndị na-egbu ya o wee sị m gaa ije gị n'ihi na mụ onwe m ga-esi n'ebe a zipụ gị jekwuru ndị mba ọzọ n'ebe dị anya ha na anụkwu olu ya ruo okwu a ha wee welie olu ha elu sị wepụ onye dị otu a n'ụwa n'ihi na o kwesịghị ka ọ dị ndụ wepụ onye dị otu a n'ụwa n'ihi na o kwesịghị ka ọ dị ndụ mgbe ha na-eti mkpu na-eyipụkọ uwe ha na-ekpolikwa aja elu onye isi ọchịagha wee sị ka ekuru ya bata n'ụlọ ndị agha ọ gwa ha ka e were ịpịa ihe chọpụta isi okwu n'ọnụ ya ka o wee mazụ ihe mere ha ji ti mkpu megide ya otu a ma mgbe ha chịrị ụdọ akpụkpọ kesie ya pọl sịrị ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke e guzoro n'ebe ahụ o ziri ezi n'iwu ka unu pịa mmadụ bụ onye Rom ihe nke bụkwa onye a na-amaghị ikpe ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise nụrụ ya o jekuru onye isi ọchịagha kọrọ ya sị gịnị ka ị gaji ime ị na nwoke a bụ onye Rom onye isi ọchịagha ahụ wee bịakwute ya sị ya gwa m gị onwe gị bụ onye Rom ọ sị ee onye isi ọchịagha wee zaa sị oke ego ka mụ onwe m ji zụta ọnọdụ onye a mụrụ n'obodo Rom Pọl wee sị ma amụrụ mụ onwe m onye Rom ya mere ndị gaje chọpụta isiokwu n'ọnụ ya si n'ebe ọ nọ pụọ ngwa ngwa onye isi ọchịagha wee tụkwa egwu mgbe ọ matara na ọ bụ onye Rom na n'ihi na o kere ya rịị agbụ ma echi ya ebe ọ na-ezube ịmara isiokwu ihe mere ndị Juu na-ebo ya ebubo ọ tọpụrụ ya wee gwa ndị isi nchụaja na nnọkọ ikpe niile ka ha gbakọọ o wee kudata Pọl guzo ya n'iru ha